igbo ndị ọma njem ọnụ ekenekwa m ụnụ wee na-asị nke onye chi ya zelu na ọka bụkwa mụnwa Matthew Edochie onye nke na-ewetara ụnụ ife nke bịa mụta igbo ehm, ụbọchị tata achọrọ m ka ka anyị bidokwa n'ebe anyị kwụsịrị ma tupu m gaa n'elu achọrọ m iji oyere ayo obere mgbaghalụ maka na egbuturu m oge tupu m wee bido nke taata ekwuru na m anya na-egbu oge ka o wee na-enyere aka ka mmụọ ndị mmadụ aghara ịda mba na ịmụta ife nwa bụ asụsụ Igbo ya ọ tata taata bụ izizi na afụ m ana m asị gị nnọọ n'ebe ahụ bịa mụta Igbo wee na-ayọ gị ka isonye anyị n'ife anyị na-eme ka ịmụta ka esi asụ asụsụ Igbo wee mụtagasịkwa ụfọdụ ihe gbasara na omenala Igbo bụ anyị na-akụzi ebe anụnwa ya bụ anyị ga-ebido ebe anyị kwụsịrị n'oge gara aga oge gara aga anyị na-agụ mkpụrụ edemede igbo na mkpụrụ edemede asụsụ igbo nke akpọrọ ịdị igbo anyị bidoro na a wee gụrụ onye na e bụ mkpụrụ edemede iri na abụọ mbụ na tata anyị ga-ebido na e wee ruo ebe ọzọ ga-emekwa iri na abụọ n'ụbọchị na-abịanụ anyị ebido na um, ebe nke ọ ga-akwụsị tata wee rukwa ikpeazụ ya wee gụkọtazie ya ọnụ jizie nwayọ wee banyekwazie n'ihe ndị ọzọ anyị nwere ya bụ na-atụpụ oge ọbụla ọ bụrụ na isoro anyị n'oge gara aga ị ga-ama na anyị kwụsị na na i ijekwa ọ bụrụ na ị bụ onye na-eso anyị na-edetu ya edetu ma ọ na nwebụla ebe ideli ya mgbe etuete akwụkwọ gị ịtụete akwụkwọ gị ị otu abụọ atọ anọ ise isii isai asatọ iteghete iri iri na ofu iri na abụọ ịgụkwa ha nke iri na abụọ a ịkachi enyi ya ọnya bụ nke anyị mere n'oge gara aga ya bụ tata anyị ga-ebido na e nke na-eso nke anyị ga-ebido na ya tata bụ e ya bụ mkpụrụ edemede nke iri na atọ enwere n'asụsụ Igbo na ya ka anyị ga-ebido tata anyị akwụsịkwa n'ebe ga-emie iri na um, abụọ ya bụ maka ụmụ nwanne anyị ndị um, ada anụ Igbo ịmana e na egwu na m ga na-akpatinye obele oyibo nke ntọntọ ya ka ha wee na-esonye nwa anyị so what we are trying to say is that the last time we stopped at the alphabet e in igbo alphabet so if you have been following us and you jot it down somewhere you will see that you have to count from 1 to 12 that is where we stopped that is if you if you have written it down somewhere But if you are following us, fine, because we are starting from the next one. Remember, the reason why we are doing it is just for you to get the right pronunciations so that you can follow us very well. Thank you. Ya bụ ụmụ ka anyị bido na asị na-achọ ịbụ nwa mkpi na-eso mma ndụ ya na-eto ogologo ya bụ ee eh, tata anyị ga-ebido na ee e ji ji j nwa mkpụrụ okwu oyibo ya na ya yitere bụ nke akpọ leta j ya na ya na-abọ yitere mana n'oyibo akpọ ya na n'igbo ọ bụrụ ji ya ji ji kee k mkpụrụ okwu oyibo onye na ya yitere bụ leta ke mana n'igbo ihe a na-akpị ya bụ k nke na esi ya bụ kpee bụ mgbechi ume mkpị ya bụ mkpụrụ okwu mkpụrụ mkpụrụ edemede na-abụ ya wetara ọnụ o wee mepụta ụda kpee ya bụ k na p ka ewepụtara ọnụ onye ya bụ ụda <clears throat> nke na-esi ya bụ bụrụ kwe kwe bụkwa mkpụrụ okwu na abọ mkpụrụ edemede na-abụ ewepụtara ọnụ owenye ofu ụda owenye ofu edemede ya bụ kwe mkpụrụ edemede ke na mkpụrụ edemede wee <clears throat> nke na-esi ya bụ lee lee lee mkpụrụ edemede oyibo ya na ya yi bụ l leta l mana n'igbo ihe anyị na-akpị ya bụ lee nke na-esi ya bụ mi mi mkpụrụ edemede oyibo ya na ya yiri bụ m leta m mana n'igbo ihe anyị na-akpị ya bụ mi nke na-esi ya bụ ni <clears throat> mkpụrụ okwu oyibo ya na ya na-abọ yiri bụ leta n mana na igbo anyị na-akpịa ni nke na-esi ya bụ ni ebe a ka apịtị na agba nwa mkpi n'asụsụ igbo ị ga-afụ mmadụ ee eh, kama ọ ga-asị gị ka ọ ṅụọ mmiri o wee chọọ ịsụpụ ya iwefu onye igbo ka ọ na asụpụ ka ịṅụ mmiri ode ka m ṅụọ ya ịchọzi ịṅụ mmiri o wezie nwee wee na-emezie ka ṅị so ka anyị maa na mgbe ọbụla ị na-ekwu ka anyị ṅụọ nọọ mkpụrụ edemede anụnwa bụ ṅị na-ebu ụzọ onye na-enye ụda ṅị ahụ ṅị nke na esu ya bụ nri nri nri bụ mgbochi ume mgbe ọnị na wee agwakọtara ọnụ o wee nye ụda nwee nke na-eso ya bụ nyi nyi bụ nị na ye ka e gwakọtara ọnụ o wee bụrụ nye ya bụ nye nye nyere ọnyị ahụ na-emepụta ụda ahụ nke ga-eme nke iri na abụọ taata bụ o o ya na nke oyibo bịakwa dakọtakwa leta o of english alphabet n'igbo ihe anyị na-akpị ya bụ o o oloma oche ihe n'ugwu o otu a ka o si wee dị n'igbo ya bụ nke a bụ nke iri na abụọ ọnya kịta anyị ga-ebidozi na ị e, gụrụzie ya gbadaa narị na-enye ha nkọwa ọbụla maka ndị na-eso anyị ndị na-achọ ka ha ma ka esi akpọpụta ee eh, ya bụ mkpụrụ edemede weta akwụkwọ gị gbaa na-edetu ya ọ ga-abụ ịnọrụ iji nwayọọ na-esonye ya ọ ga abụ ịnọrọ iji nwayọọ na esonye ya ọ ga na enyere gị aka ya bụ ka anyị bido ị ji kị lee m nee nge nwee nyee o ọ na ị na-anya n'ebe anyị kwụsịrị mbọsị gara aga ịfụ na ebe anyị bido tata nọọ nya iri na abụọ anyị mere n'ụbọchị nke tata na bụ na uhie nne n'oge na-abịanụ anyị ga-agba mbọ ka anyị metọpụ nke kwụsịrị anụ anyị agụkọta ya ọnụ anyị gụkọtachazie ya ọnụ anyị ejizie nwayọ wee họchaa atụrụ n'etiti ewu mgbe ahụ anyị ga-ahọchapụta mkpụrụ edemede dị iche iche n'ime mkpụrụ edemede a maka na ọ n'ime mkpụrụ edemede a kịta dị iri atọ na isii anyị na-ewelu iri na abụọ iri na abụọ na-agụ ka o wee nyere anyị aka mkpokọta ọ n'ime ka ụda ume dị ọ n'ime ka mgbochi ume dị ọ n'ime ka ị ga-aghọta na mi na nni na arụ ụzọ ọrụ na abụọ n'asụsụ Igbo ya bụ ọ ga-adị ee anyị ga-ejedebe ebe a n'ụbọchị nke taata anyị na-ekele gị onye ọma na-ege anyị ntị na-ekele ndị na-akwado ebe anụma wee na-asị unu na anyị ga-eji nwayọọ nwayọọ ma na-enye unu nkụzi pụrụ iche n'ihe gbasara asụsụ na omenala Igbo ọ ka bụkwa mmụọ Matiu Chukwu Edochie maka mmesịa ka ọ dị oge ọzọ